ụzọ esi aga eluigwe site n'akwụkwọ nsọ akwụkwọ nsọ doro anya na nzọpụta ọ bụghị maka ezigbo mmadụ ịbụ ọtụtụ ndị mmadụ chere na omume ha dị mma nke bụ na ha na-aga eluigwe n'ihi ezigbo omume ha ma akwụkwọ nsọ si n'ihi na mmadụ niile mehiewo ha adịghị erukwa otuto Chineke ndị Rom nke atọ okwu nke iri abụọ na atọ akwụkwọ nsọ sikwa dịka edeworo ya ọ dịghị onye bụ onye ezi omume ọ dịghị otu onye ma ọlị ndị Rom nke atọ amaokwu iri abụghị m onye ezi omume ị bụghị onye ezi omume ọ bụrụ na ezi omume anyị ga-akpọga anyị n'igwe o nweghị onye ga-aga eluigwe nke mbụ kweta na ịbụ onye mmehie akwụkwọ nsọ sịkwa na mkpughe nke iri abụọ na otu amaokwu asatọ ma ndị na-atụ ụjọ na ndị na-ekweghị ekwe na ndị arụ na ndị ogbu mmadụ na ndị na-akwa iko na ndị na-agwọ nsi na ndị na-ekpere arụsị na ndị ụgha niile oke ha ga-abụ n'ime ọdụ ahụ nke ji ọkụ na okwute ọkụ na-ere nke bụkwa ọnwụ nke abụọ aghara m ụgha na mbụ ịghakwara ụgha onye ọbụla ghara ụgha na ndụ ya anyị niile emehiewo mekwa ihe karịrị ụgha na ndụ anyị anyị niile kwesịrị ọkụ mmụọ nke abụọ ghọta ụgwọ mmehie akwụkwọ nsọ si ma Chineke mere ka ịhụnanya ya pụta ìhè n'ebe anyị nọ n'ihi na mgbe anyị nọ na-abụ ndị mmehie kraịst nwụrụ n'ihi anyị ndị rom nke ise amaokwu nke asatọ jizọs kraịst n'ihi ịhụnanya o nwere n'ebe anyị nọ bịara n'ụwa akwụkwọ nsọ si ọ bụ chineke nke bịara were ọnọdụ mmadụ bie ndụ enweghị njọ ọbụla o nweghị njọ o mere ma ha kụrụ ya ihe bụọ ya asụ ma kpọgide ya n'obe akwụkwọ nsọ si na oge ọ nọ n'obe ahụ o buuru nju anyị niile n'ahụ ya n'elu osisi mbụ pete nke abụọ amaokwu nke iri abụọ na anọ nke a bụ na njọ niile imere mere na ndụ gị na njọ niile m mere na ndụ m ọ dị ka ọ bụ Jizọs mere ya ọ tara ahụhụ maka njọ anyị niile oge ọ nwụrụ ha buru ya gaa lie mmụọ ya gaa n'ọkụ mmụọ n'ụbọchị atọ n'abalị atọ act nke abụọ amaokwu iri atọ na otu o were bilie n'ọnwụ oge ụbọchị atọ gasịrị o gosiri ụmụazị ya ụbọ dị n'aka ya akwụkwọ nsọ kọwara na jizọs nwụrụ maka onye ọbụla ọ sị na ọ nwụrụ ọ bụghị sọ maka njọ anyị ma ọ nwụrụ maka njọ ụwa niile mbụ jọn nke abụọ amaokwu nke abụọ ma o nwere ihe anyị ga-eme were nweta nzọpụta akwụkwọ nsọ nwere ajụjụ a na act nke iri na isii gịnị ka m ga-eme were nweta nzọpụta ha were sị ya kwere na onye nwe anyị jizọs kraịst ị ga-enwe nzọpụta ma ezinụlọ gị act iri na isii amaokwu iri atọ ruo na iri atọ na otu ọ bụ otu a ọ sịghị soro n'ụlọ ụka ị ga-enwe nzọpụta ma bụ mee baptizim ị ga-enwe nzọpụta bie ndụ ezigbo omume ị ga-enwe nzọpụta ọ sịkwaghị chigharịa maka njọ gị niile ị ga-enwe nzọpụta mba ọ sị kwere nke atọ cheta na jizọs nwụrụ elie ya o sikwe n'ọnwụ bilie n'ihi gị ma amaokwu ama ama na akwụkwọ nsọ ama ya ama ọfụma onye ọbụla anụgo maka ya jọn nke atọ amaokwu nke iri na isii n'ihi na Chineke hụrụ ụwa n'anya otu a were nye ọbụna ọkpara ọ mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya agaghị ala n'iyi ma ọ ga-enwe ndụ ebighị ma ebighị bụ ebighị nke pụtara onweghị ngwụcha Jizọs sịkwa Jọn nke iri amaokwu iri abụọ na asatọ mụ onwe m na-enyekwa ha ndụ ebighị ebi ha agaghị alakwa n'iyi ma ọlị ọ dịghịkwa onye ọbụla ga-anapụ ha n'aka m akwụkwọ nsọ si na Jọn nke isii amaokwu nke iri anọ na asaa n'ezie n'ezie sị m ụnụ onye ọbụla kwere na mụ nwere ndụ ebighị ebi ọ bụrụ na ị kwere na Jizọs Kraịst akwụkwọ nsọ kwuru na ị ga-enwe ndụ ebighị ebi ị ga-enwe ndụ ebighị ebi nzọpụta gị agaghị efu ọ ga-abụ ebighị ebi ọ bụ enweghị ngwụcha oge ị nwetara nzọpụta oge ị kwere na ya ị nweta nzọpụta ebighị ebi o nweghị ihe ga-eme ka nzọpụta gị fuo nzọpụta gị agaghị efu ọ bụrụkwa na m pụọ gaa mee nnukwu njọ Chineke ga-eme ka m taa ahụhụ maka njọ ahụ n'ụwa a ọ bụrụ na m gaa gbuo mmadụ taa Chineke ga-eme ka m taa ahụhụ gaa n'ụlọ nga ma ọ bụ ihe karịrị ya ma ọ bụ ikpe nwee ikpe ọnwụ otu ọbụla ụwa siri taa m ahụhụ maka ihe ọjọọ m mere Chineke ga-eme ka m taa ahụhụ otu o kwesịrị ma agaghị m aga ọkụ mmụọ o nweghị ihe ga-eme ka m gaa ọkụ mmụọ n'ihi enwere m nzọpụta ọ bụrụ na mụ gaa ọkụ mmụọ ọ bụrụ na Chineke tụrụ asị ma Chineke anaghị atụ asị n'ihi o kwere nkwa na onye ọbụla kwere na ya nwere ndụ ebighị ebi ọ sịkwa na Jọn nke iri na abụọ amaokwu iri abụọ na isii onye ọbụla dị ndụ nke kwere na mụ ọ gaghị anwụ ma ọlị ruo mgbe ebighị ebi ọ bụ ya mere dịka amụmatụ ọtụtụ ndị mmadụ mere ihe ọjọọ dị iche iche na akwụkwọ nsọ mechara gaa eluigwe ọ bụ maka ha nwere ezi omume mba ọ bụ maka ha kwere na onye nwe anyị jizọs kraịst ha nwetara mgbaghara njọ ndị ọzọ bikwara ezi omume n'anya ndị ụwa ma ọ bụ bie ndụ ezigbo omume n'anya nke ha bie ezigbo ndụ omume ọ bụrụ na ha ekweghị na kraịst ha ga-aga ọkụ mmụọ ga-ata ahụhụ maka njọ ha nke anọ tụkwasị obi na naanị kraịst dịka onye nzọpụta ka m mechie otu ihe a otu ihe dị mkpa m chọrọ ka m kọwaa taa bụ enwere ajụjụ ụmụazị jizọs jụrụ ajụjụ a bụ nke a ndị ga-enwe nzọpụta ha dị ole na ole ha dị obere nke a bụ ezigbo ajụjụ ọkwa ya ọ bụ ọtụtụ mmadụ ga-enweta nzọpụta ka ọ bụ mmadụ ole na ole ga-enwe nzọpụta kedu onye nọ ebe a chere na ọtụtụ ndị mmadụ na-aga eluigwe na ọtụtụ ndị mmadụ n'ụwa na-aga eluigwe tụlee ihe bụ azụzụ ajụjụ a jizọs si na matiu nke asaa si n'ọnụ dị warara baa n'ihi na ọbọsara ka ọnụ ụzọ ahụ dị mbara ka ụzọ ahụ dịkwa nke na-eduba n'ịla n'iyi ọtụtụ ka ha dịkwa bụ ndị na-esi na ya na-aba n'ihi na warara ka ọnụ ụzọ ahụ dị mkpagide ka ụzọ ahụ dịkwa nke na-eduba na ndụ ole na ole ka ha dịkwa bụ ndị na-achọta ya Matiu nke asaa amaokwu iri na atọ ruo na iri na anọ ọ gwakwara ha sị ọ bụghị onye ọbụla nke na-asị m onye nwe anyị onye nwe anyị ga-aba n'ala eze eluigwe kama ọ bụ onye na-eme ihe nna m nke bi n'eluigwe na-achọ ọtụtụ ga-asị m ụbọchị ahụ onye nwe anyị onye nwe anyị anyị jiri aha gị buo amụma jirikwa aha gị chụpụ ndị mmụọ ọjọọ jirikwa aha gị rụọ ọtụtụ ọlụ pụrụ iche ma mgbe ahụ ka m ga-ekwupụtara ha sị ọ dịghị mgbe ọbụla m maara unu si n'ebe m nọ pụọ unu ndị na-alụ ọlụ arụ mmebi iwu Matiu nke asaa amaokwu iri abụọ na otu ruo na iri abụọ na atọ nke mbụ ọtụtụ ndị bi n'ụwa ekwetaghị na ha kwere na Jizọs ekene dịrị maka ọtụtụ ndị nọ n'ebe a kwetara na ha kwere na Jizọs ma ọtụtụ ndị nọ n'ụwa ekwetaghị na ha kwere na Jizọs ma Chineke sịrị na n'ime ndị ahụ si na ha kwere na Jizọs ma ndị ahụ kpọrọ ya onye nwe anyị ọtụtụ n'ime ha na-asị ya anyị rụrụ ọrụ ọma niile a kedu ihe mere anyị enwetaghị nzọpụta ọ ga-asị ha si n'ebe m nọ pụọ amaghị m ndị unu bụ nke a bụ maka amaghị anaghị enweta nzọpụta site n'ọlụ alụrụ ọ bụrụ na ịtụkwasịrị obi n'ọlụ gị maka nzọpụta ọ bụrụ na ị chere ị ga-aga eluigwe site na baptizim imere mere ma ọ bụ ichere na ị ga-ebi ị na-ebi ndụ ezi omume ma ọ bụ debe iwu ka ị nweta nzọpụta ọ bụrụkwa na ị chere ị ga-aga ụlọ ụka oge ọbụla ma ọ bụ chegharịa maka njọ gị niile ọ bụrụ na ị tụkwasịrị obi gị n'ọrụ ndị a niile maka nzọpụta Jizọs ga-asị gị n'ụbọchị ahụ si n'ebe m nọ pụọ amaghị m onye bụ ị ga-enwe okwukwe n'ọlụ niile ọ lụrụ ị ga-atụkwasị obi gị n'ihe Jizọs mere n'obe oge ọ nwụrụ n'ihi gị elie ya o were bilie n'ọnwụ nke a bụ ụzọ isi aga eluigwe ọ bụrụ na ị na-atụkwasị obi n'ihe ndị ọzọ ma were kwuo ọ dị mma ana m aga eluigwe n'ihi na abụ m ezigbo onye na-ekpe ụka emere m ihe ukwu niile ndị a ọ ga-asịkwa gị si n'ebe m nọ pụọ lezie anya ihe o kwuru si ebe m nọ pụọ amaghị m onye ịbụ ọ sịghị adị m mbụ amara gị ọ mara gị na mbụ ọ gaghị akwụsị ịma gị ọ bụ agwụsị agwụsị ebighị ebi ọ mara gị na mbụ ị ga-enweta nzọpụta ruo mgbe ebighị ebi ọ bụrụ na ọ sị gị si n'ebe m nọ pụọ amaghị m onye ịbụ nke a bụ ọ bụrụ na ị ga-ịga ọkụ mmụọ ọ bụ maka ọ onye bụ n'ihi ọ bụrụ na ọ gị ọ marala gị dịka ụmụ m ga-abụ ụmụ m oge niile oge a mụrụ gị ọzọ oge ị bụrụ nwa ya ị ga-abụkwa nwa ya oge niile ọ bụrụkwa na ị bụ atụrụ ojii nke nọ n'ezinụlọ Chineke ga-ata gị ahụhụ n'ụwa a imebie ndụ gị n'ụwa ị gaghị emebi nzọpụta gị oke ị nwetara nzọpụta site n'ịtụkwasị obi na Jizọs ọ bụrụkwa mkpebi ihe niile nke a bụ ihe kasị mkpa m chọrọ igosi unu maka ọgwụgwụ oge anyị nwere so obere oge maka ajụjụ banyere nzọpụta ma ọ bụ ọgwụgwụ oge